Anụ torotoro ka eji eme ememme Thanksgiving. Anụ torotoro ka eji eme ememme Thanksgiving. Turkey is used to celebrate Thanksgiving.